toonu chineke anyị haleluya ka udo nke chineke nkechasị udo niile dịrị n'ebe ọ dị ukwuu site n'aha jizọs kraịst bụ onye nwe eyi mee abụ m ezimanụ unu nwoke obichukwu tony eberechukwu site na ụlọ ọrụ ndị Life World Radio Ministry akala ndị Baptist Mission Association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa e na ngalaba nke naijiria site n'ime olugwu eru nke dị n'ime ibadan n'oyo steeti ka ozi si eru unu nso n'ogodo ugbu a ọzọ ka udo nke chineke nke kachasị udo niile dịrị n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga e n'iru n'ụbọchị nke taa anyị ga-atụgharị uche site na akwụkwọ nsọ nke pọl degara ndị romans ndị rom isi nke mbụ ga-agwa amaokwu nke iri na isii na iri na asaa ndị rom isi nke mbụ amaokwu iri na isii na iri na asaa ọ n'ihi na ihere ozioma ahụ ihere oziọma ahụ adịghị eme m n'ihi na ọ bụ ike nke Chineke ruo nzọpụta nye onye ọbụla nke kwere onye Juu na mbụ na onye Grik kwa iri na isaa n'ihi na a na-ekpughe ezi omume chineke n'ime ya site n'okwukwe ruo n'okwukwe dị ka edeworo ya n'akwụkwọ nsọ si ma onye ezi omume ga-esite n'okwukwe dị ndụ ka chineke were ebere n'afọma ya gọziere anyị okwu a ka onye anyị ndụ na amamihe n'udo na ngọzi nke pụrụ iche n'ụbọchị taa n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isi akụkọ anyị ga-abụ ike onye ezi omume ike onye ezi omume haleluya nwanne anyị nwoke bụ apọsụ Pọl degara ndị Rom akwụkwọ a iji wee gbaha ume na iji wee kụzikwara anyị ha ụfọdụ ihe ndị ha na-amataghị dịka nkụzi dị mkpa dịka mmụta jiji ma mma ọ bụ na ile anya ihe gbasara mmụta ị na-amụta maọchi inwe nghọta site n'okwu chineke ị ga-afụ na amamihe gị ya apụ ị ga-afụ na mbuli elu gị ga-akarịsị nke ndị ọzọ ị ga-afụ na ị ga-enwe udo na ọganiru pụrụ iche karịsịa ndị ọzọ ọ bụ na ego akwụkwọ abụọma isi nke abụọma isi nke 119 v 99 na 100 ọ sị na ya e nwere nghọta karịa ndị ọzọ karịa ndị ochie n'ihi na okwu nke Chineke na-enye ya na-enye nghọta pụrụ iche efu ndị na-ejekarị Baịbụl study mmụta nke akwụkwọ nsọ nke Chineke oge ọbụla ị ga-afụ na ndụ ha pụrụ iche karịa ndụ ndị bụ sọsọ ụka ka ha na-abịa ụka ihe ndị a wee na-ekwupụta gịnị wee na-ekwupụta na ịnọ n'iru chineke na inwe mmụta nke chineke na-eme ka onye ezi omume pụ iche na omume na-eme ka onye ezi omume pụ iche na okwukwe na-eme ka onye ezi omume pụọ iche ọbụla dị na akparamagba ma mmekọ dị ka mmadụ ibe ya n'ebe ọ na-azụ ahịa n'ebe ọ na-agụ akwụ n'ebe ihe dị iche iche nke ndị mmadụ na-emegasị n'ụwa taa ịfụ na onye ezi omume na-apụ iche n'ihi na ọ na-enweta ike site n'okwu nke Chineke ọ na-enweta ike site na agbamume nke chineke ọ na-enweta ike site na ntụziaka nke chineke ike ya bụ sọ naanị iri ndị maọbụ na na ego maọbụ na o ebe ọnọdụ dị elu ọnọdụ ihe ndị a na-egosi na ike onye ezi omume na-esite n'akwụkwọ nsọ nke chineke mgbe apọstụl pọl na-ekpughere ndị a mkpughe nke a ọ na-agba ha na dị ka o si wee dị n'ihere ozi ọma a apụghị ime ka njikere nwanne nwaanyị nwoke na nwanne nwaanyị ihere ozi ọma ọ na-eme gị ka ga-esi ebuli baịbụl akwụkwọ nsọ nke chineke o nwe mbọsị nọ n'ebe m na-azụ ahịa ebe ebe fọ nke mgbede mbulie baịbụl n'anya a na-eje nzukọ n'ụlọ nke chineke ụfọdụ nọ nga ahụ tie ebee ka m bụkwa gbogbo baịbụl eje n'ehihie nke a na-amụ amụ asị nyekwa m enwu gosi ya na anyị nwere nzukọ na ha nwere baịbụl stọdi na nzukọ nke chineke ebe a ka m na eji ọmụwa amụ uche bụ ihe a bụ oge eji eme biznes mụ abụrụ baịbụl na-abụ mana mgbede adago mụ emechago na n'ehi ọ bụrụ gịnị ụwa ji akwa gị emu maka okwu nke chineke ụwa ga-akwa gị emu maka ịgbasa oziọma nke Chineke ndị ụwa ga-akwa gị emu maka ihe ọbụla nke gbasara Kraịst Kraịst wee kwuo sị ọ bụ na imeghe ihere m n'ebe ndị ụwa nọ ọ bụ na ịgọnarịghị m m gaghị gị n'ihu nna m n'eluigwe ka anyị kee nkwụcha marakwa ihe dịkwa ike na use ụzọ nke chineke n'ihi na mgbe ihe niile ndị a na-abịa ihe a chọrọ bụ ka ihere mee anyị ihere ozi ọma mee anyị ka anyị tọgbara baịbụl ka anyị gbachighị azụ ka anyị ghara ị na-ekwupụta okwu nke chineke dịka o si okwuzi ma lee akwụkwọ nsọ mere ka anyị mara ọ sị na ndị mara chineke ha na ha ga-adị ike ma na-ewukwa ewu okwu chineke ga-eme ka ị dị ike ọ ga-eme ka ị na-ewu ewu rapụ ihe ụmụ ụwa na-ekwu rapụ emu nke a na-akwa gị akwụkwọ nsọ mere ka anyị mata na onye ezi ome ga-esi n'okwu wee dị ndụ dịka ebe anyị ike agwụla gị n'ịgba ọsọ nke chineke ike agwụla gị n'ịgba ọsọ nke kraịst ike agwụla gị n'ịgba ọsọ nke okwukwe n'ihi na ndị gbara ya mgbe gara aga na nguzi ọṅụ nwere taa oge nke gị ruo ịga nke ọṅụ n'enigwe na n'aha jizọs ike onye ezi ome bụ sinokwu nke chineke ike onye ezi ome bụ site n'ekpere ike onye ome bụ site n'ịtụkwasị obi n'ebe chineke nọ nwe ntụkwasị obi nwebiga oke ihe niile na-eme n'ụwa taa ga-abụ ka e wee nwalie okwukwe anyị mgbe mmiri na-atụ mgbe ọkụ na-erepịa ị ga-atụkwasị chineke obi ị ga-alaghachi azụ nwanne nwoke na nwanne nwaanyị alaghachikwa n'azụ kwudosie ike n'ihi na onye ezi omume ga-esi n'okwukwe wee dị ndụ ee dị ndụ ọ bụghị nwa ihe abụkwu nke chineke ị gaghị anwụ kama ị ga-adị ndụ wee na-ekwupụta na chineke dị mma akụ na n'arọ a ga-abụ na ịdọtara mkpụrụ obi nye chineke na ndị nke na-elekwasị gị anya dị ka onye ezi omen na-agba ọsọ na obi ekolopụrụ ha na ha dakwanye mba kama mgbe n'ikpeazụ ha ga-asị ekele dịrị chineke maka brọda ekele dịrị chineke maka sista ekele dịrị chineke maka nwanne nwoke na nwanne nwaanyị a onye nke gbagidere ọsọ a wee ruo n'ọgwụgwụ mgbe chineke ga-abịa icheta gị ọbụla dị n'ụwa ma ọ n'eluigwe ị ga-afụ uru ọ dị n'uru ọ bara iji so kraịst wee ruo ọgwụgwụ etu ka ọ ga-adị n'aha jizọs matani na okwu a na-abịara unu site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry unu nwee akụkọ mgbaama ma akụkọ mkparịta ụka ma ajụjụ unu ga-enweta m n'igwe okwu 08056719493 ma ọ bụ ka na 08132900111 nke kachasị nke ọ bụrụ na ịnabata jizọs kraịst dịka onye nwe na nzọpụta gị ohere dịrị gị ogede ugbu a hulata isi n'ebe ọ bụla ị nọ sọpụrụ chineke si ya n'ebe wee nara nwa ya nke o nyere n'efu ka ekpere chineke onye nwaanyị na chineke nke pụrụ ime ihe niile lee ndị origo ndị a ndị nke bịara ịnara onyinye nke amara onye nwaanyị sị na ndị nke bịa na ị gaghị arapụ ha ị gaghị achụpụkwanye ha ma ọlị kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ deba afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụ ndị eketa oke na paradaịs na jizọs kraịst bụ onye nwaanyị emem ekele dịghị chineke n'ihi n'imegwu nke a nwanne nwoke na nwanne nwaanyị arapụkwana nzukọ nke ndị kraịst arapụkwana ekpere arapụkwana akwụkwọ nsọ nke chineke nke eme ka ị na-adị ike n'oge ọbụla ka chineke nara ihe nke a na okwukwe nke a nke ọma gọzie unu gọzibikwa n'oke n'aha jizọs kraịst onye nwe eme ka ọ dị mgbe anyị ga-ahụ ọzọ udo nke chineke nke ya sị ọnụ n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwe anyị